AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke na-ege ntị obi m jupụtara n'ọṅụ n'ụbọchị taa ma na-anabata anyị n'ihe omume nke taa anyị ga-ewere akwụkwọ nsọ anyị wee gbaa onwe anyị ume mgbe anyị ga-agụ n'akwụkwọ abụọma isi iri na asatọ amaokwu nke mbụ ruo na nke ịtọ ana m ahụ gị n'anya nke ukwuu jehova bụ ike m jehova bụ nkume dị elu na ebe m wusiri ike na onye na-eme ka m gbapụ ọ bụ chineke m na oke nkume m ana m agbaba n'ime ya ọ bụ ụta m na mkpi nke nzọpụta m na ụlọ elu m onye a na-eto eto ka ọ bụ ana m akpọkụ Jehova ewee zọpụta m n'aka ndị iro m amen Chineke imela n'okwu nke inyere anyị okwu nke agbamume n'ụbọchị taa na-eme ka anyị ghọta na jehova bụ ebe mgbaba anyị ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị hụ jehova n'anya ka anyị mee ihe o kwuru n'akwụkwọ nsọ ka anyị na-erube isi nye okwu nke chineke site na ọ ga-azọpụta anyị n'aka ndị iro anyị imeela ezi enyi anyị na-anọnyere anyị n'ụbọchị taa mana si n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma nke si n'olu ndị Seventh Day Adventist Church Choir, Aba Central District abụ a ka anyị jaa Jehova mma mama. Seventh Day Adventist Church Choir Aba Central na abụọma nke unu nyere anyị na-eto Jehova na-aja Chineke mma unu emeela n'ụbọchị taa rekpere mbụ ka Chineke nọnyere unu ka ọ gbaa unu mee n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara unu abụọma nke ndị Seventh Day Adventist Church Choir nteghị ụzọ nke na-echekwutara anyị na okwu Chineke bụ e na mm gee ma nata ngọzi dị n'ime ya Christmas. Day Adventist Church Choir nte ụzọ unu emeela na abụ ọma unu nyere anyị arịrị ekpere anyị mbụ ka udo Chineke chia n'ime ndụ unu ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ eze kachasị eze niile ụmụ gị na-ekelekwa gị na-aja gị n'ihi ọgbamume gị na-enye ụmụ gị n'ozi a na oge ndị a nke dị mkpa ikwusa okwu gị na mbara anyị na-ekpe ka mkpụrụ obi ndị a nke na-ewere okwu a dịka ihe kwesịrị ekwesị ka nzọpụta rute ha rute ezinụlọ ha ọbụna anyị onwe anyị ka mgbe ị gaje bịa ka ọ bụrụ na ụkwụ gị ka anyị niile ga-esekpuru ala ndị enyi m ana m arịọ ka ịhụnanya nke Chineke gaa n'iru bara anyị ụba ihe anyị na-akọwapụta ihe anyị na-amụ bụ ihe si n'obi Chineke pụta ụzọ ha dị iche iche ka anyị ji na-emejọ na-emegide okwu Chineke nke na-eme ka mmụọ Chineke na-ewe iwe n'ebe anyị nọ anyị na-aga n'iru n'ihe ọmụ nke ụbọchị nke taa ka na-anabata anyị anyị ga-ewere ihe ọgụgụ nke ụbọchị nke taa na akwụkwọ Ezikiel n'isi nke iri abụọ na abụọ anyị ga-amalite amaokwu nke iri abụọ na ise ịkọwapụta ihe Chineke chọrọ n'ebe mmadụ nọ nke o tinyere n'ọnụ onye amụma ndị ochie ma ọ bụ onye ochie izikel n'oge ya nke anyị ga-eji mụtakwa ihe n'ime oge ndị a n'ebe anyị ji aka na nke iri abụọ na ise ebe a na-eme ka anyị mata ọnọdụ nke ndị amụma n'oge ndị gara aga ndị gbanarịrị ntụziaka nke chineke ndị mere ka ọtụtụ mkpụrụ obi bụrụ ndị na-agaghị eketa ndụ ebighị ebi ndị lere ya anya na bụ n'aka ha ka ezi ihe ga-esi apụta na-abụghị ime ka ndị mmadụ mata ebumnobi nke chineke ịla n'iyi onye nwe anyị mee ka anyị mata na ọtụtụrụ ndị ozi ndị na-agbasa ozi nke Chineke na ha nwere mkpọrịkọta oku na ha nwere ike ha ji arịrị dị ka ọdụm ke na-egbu mkpụrụ obi ke na-eripịa mkpụrụ obi ndị na-achọghị ka amata ihe dị oke ọnụ ahịa site n'okwu Chineke nke na-emeghị ka ndị mmadụ mata ụzọ njehie dị iche iche n'amaokwu nke iri na iri abụọ na ise o mee ka anyị ghọta na ndị amụma ndị isi nchụàjà n'oge ndị gara aga meluru mee ka ihe nke dị nsọ ihe nke a mara na ụzọ nke kwesịrị iji mee ya ịtọ chineke ụtọ bụrụ nke emebiri ha akpaghị oke n'ihe dị ọcha na ihe na-adịghị ọcha ihe niile ha chịkọtara ya na-egosi ndị mmadụ ọtụtụrụ ndị mmadụ wee bụrụ ndị nọ n'ọnọdụ nke anụ arụ na-enweghị mmetụta nke mmụọ nsọ site na nduhie nke eduhere ha site na nkọwa nke na-akọwaraghị ha nke ọma site n'okwu Chineke onye nwe anyị na-akpa oke n'ihe dị ọcha na ihe na-adịghị ọcha onye nwe anyị na-akpa oke site na ụbọchị izu ike na ụbọchị ndị ọzọ dị iche iche onye nwe gara n'iru n'akwụkwọ ebe anyị ji aka n'ahịrị nke iri abụọ na asaa na-eme ka amara na ndị ọgaranya ndị amara na aha ha na ha bụrụla agụ ndọgbu nke na-adọgbu dị na-aṅụ ọbara dị na-eme ka obi ndị mmadụ laa n'iyi n'ime ka ha ghara inwe nkwanye ùgwù nye Chineke onye nwe si na ha mere ka obi ndị mmadụ pụọ n'ebe chineke nọ dị ha zọturu ọtụtụ ndị mmadụ ihe ndị a bụ ihe anyị na-ahụkwa taa n'etiti ndị akpọrọ ọlụ ma ọ bụ ndị na ma ọ bụ rọrọ ịlụ ọlụ nke onye nwanyị anaghị akpa oke n'ihe dị ọcha na ihe na-adịghị ọcha anaghị akụziri mmadụ na nke a bụ ihe kwesịrị ime na nke a bụ ihe na-ekwesịghị ime na ndị a bụ omume ndị a na-ekwesịghị ka ahụta ya n'ime ụmụ chineke na-ajọ ma ọ bụ na-eme ka obi chineke kwuo ekworo onye nwe anyị na-eme ka anyị mata na ihe ha na-eme bụ ihe efu dị na-adọgbu onwe ha n'ọlụ ndị na-asị anyị bụ ụmụ chineke anyị bụkwa ndị nzisa ozi ndị ama nke chineke ma ọ bụrụ na adịghị eje ozi a si na ntụziaka nke chineke site n'ịtụ egwu nye chineke ile anya taa idebe ụbọchị zike nke chineke bụ ihe a na-azọtụ n'ala ọtụtụ ndị mmadụ na-akọwa na ụbọchị nke mbụ n'izu n'ọbụ ụbọchị nke kwesịrị ka etoo chineke n'ọbụ ụbọchị nke kwesịrị ka efe chineke anyị e jụọ ọtụtụ si n'ọbụ ụbọchị kraịst si n'ọnwụ bilie nke a bụ eziokwu mana kraịst ọbụ chineke enyeghị ntụziaka na a ga-edebe ofufe nye chineke n'ụbọchị mbụ n'izu kama ọ bụ n'ụbọchị nke saa n'izu ya mere anyị na-akpọkwa oku site n'akwụkwọ nsọ na-adọkwa aka na ntị ka ọ ghara ibughe nleda anya ka ọ ghakwara ibughe nduhie nye ọtụtụ mkpụrụ obi ọ bụ ihe onye nwanyị si mee ka akwụkwọ nsọ a bụ okwu ya banye n'aka mmadụ banye n'ụlọ dị iche iche ọ bụrụ na onwe gị nke ị nwere oge na ohere dịrịra gị ịchọ ofu debe n'ụlọ ọ bụ naanị edebe na-agụ ya na-eti ya alụ ọlụ mara mgbe ị na azọghị mgbe ị na-eje ije n'ebe chineke na-achọ gị mana mgbe ị na-eso ndị ọzọ bụ ndị si soro okwu ọnụ m ma eso na omume m onye nwe na-ayọ anyị na-ayịyọ ka anyị kpa oke nwee nlezianya nwee nghọta hapụ isoro ịla iwu nke chineke n'iyi imebi ọgbụgba ndụ nke chineke dịka ndị ozi n'oge ndị gara aga dịka izikel na-akpọwapụta ma ọ na-ekwuwapụta oge dịrị anyị ugbu a ịghọta nke ọma na anyị ga-asọpụrụ chineke kpa oke n'ihe dị nsọ na ihe na-adịghị nsọ wezụga mmegbu dị iche iche wezụga onwe anyị ịbụ ọdụm nke na-agbagharị nke na-achọ onye ọ ga-elomi n'ihi na ụbọchị ikpe nke onye nwanyị na-abịa onye nwanyị ga-ekpe onye ọbụla ikpe dịka ọlụ ya si dị onye lụọ nke ọma ezi ụgwọ ọlụ ka a ga-enye ya onye lụọ nke jọrọ njọ ụgwọ ọlụ jọrọ njọ ka a ga-akwụghachi ya ụgwọ ọlụ jọrọ njọ bụ ịla n'iyi nke mbilite n'ọnwụ na-agaghị adị ọzọ ebe a anyị ji aka bụ ebe kwesịrị onye ọbụla bụ nwa Chineke ịbụ onye nkuzi ịbụ onye amụma nke nwoke maọbụ nke nwanyị ịbụ onye na-eje ozi na nzukọ ịbụ okenye ihe ọbụla ịbụ na-aza dịka onye ndu n'ime ụlọ nke onye nwanyị maọbụ n'ime onye nwanyị tụgharịa uche ebe a na akwụkwọ izikel chapta 22 hita na amaokwu nke iri abụọ na ise ruo na iri abụọ na iteghete ọ ga-eme ka ịghọta ọdịiche na ihe ndị kwesịrị ka ime ịhụ na okwu Chineke aga abụ ọmụmikpe kama na ọ ga-abụ nsọpụta nye gị nyekwa mmadụ ọbụla gị ọzọ tụgharịa uche nke ọma leziakwa anya kpọọkwa oku ọkwa ajụjụ site n'ike nke onye nwanyị ọzịza na ihe ị ga-amụta ebe a ga-enye gị ntụziaka ime nke mara mma ịghọta ihe ị ga-eme ma mee ya iji nata amara na nzọpụta n'aka onye kwesịrị ntụkwasị obi bụ chineke anyị onye kere eluigwe na elu ụwa tụgharịa uche n'ime nke a ka onye nwanyị gọzie gọzie ezinụlọ gị ruo mgbe anyị ga-ezukọ n'ụkwụ nke onye nwanyị n'aha jizọs bụ onye nwanyị amen ezi nwa chineke na-ege ntị ị gụwo akwụkwọ nsọ gị n'ụbọchị taa ị mepewo akwụkwọ nsọ gị gụọ ma nata ngọzi dị n'ime akwụkwọ nsọ chineke ana m arịọ gị onye ọma na-ege ntị ka anyị were akwụkwọ nsọ chineke kpọrọ ihe ka anyị na-agụ akwụkwọ nsọ chineke kwamgbe kwamgbe mana onye na-aga agha ga-anọ na njikere ezi enyi m ịkpa agwa Chineke dị mma n'ime ụwa anyị nọ n'ime ya ọ bụrụ na anyị na-ele anya ọbịbịa bụọ nke Kraịst ọ ga-enyere anyị aka ọ ga-agba anyị ume ma anyị ga-ewepụta obi anyị wepụta ohere anyị wepụta oge anyị wee fee Chineke n'ime otu a ngọzi ya ga-abụrụ nke anyị n'aha Jizọs amen imeela onye mgbasa ozi Chukwuemeka aja n'ozi ọma nke inyere anyị n'ụbọchị taa arịa ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka onye gị ogologo ndụ na ahụ isi ike amen otu aka ka nji na-ekele ndị nyere anyị abụọ ma n'ụbọchị taa arịa ekpere anyị bụ ka chineke nọnyere unu ka ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs ezi enyi m na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya corona na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail com at com nwa chineke ọma na-ege mara na nwere ike ige ozizi ọma nke taa na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekwụta itinye asụsụ igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo